AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa Ndewo ana m ekele gị ka mara nke Chineke bụrụ nke gị ka onye nwe m na-edu gị n'ụzọ gị niile anyị abịala ọzọ n'ụbọchị taa ileba anya na ntụgharị uche nke ukwu ezinụlọ ana m asị ka ihe gara gị nke ọma isiokwu nke m chọrọ ka anyị leba anya bụ nke na-arụtụrụ anyị aka na anyị kwesịrị ị na-adụrịta onwe anyị ọdụ na-akasịrịta onwe anyị obi ma ọ bụghị otu a nnọkọ nke anyị na-enwe abaghị uru ọ bụla ọ dịghị ihe ọ na-alụpụtara anyị ya mere n'ụbọchị taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-atụgharị uche ka anyị lebatụ anya n'isiokwu nke na-asị emeghị ngwa bụ ohere Chineke ji na-edozi ụzọ gị emeghị ngwa bụ ohere Chineke ji na-edozi ụzọ gị dịka m kwuru mbụ eji m obi ụtọ na-anabata gị na ntụgharị uche nke ụbọchị taa ịmara na naanị ihe onye iro nwere ike ime gị bụ ime dịka a ga-asị na ọ na-adị anya ma ọ bụ na Chineke anaghị eme ngwa ngwa ịza gị ekpere ileta gị ma nke a apụtaghị na ị gaghị enweta ma ọ bụ ịnata ihe ọ bụla nke ị kwesịrị ịnata n'aka Chineke naanị ihe ọ nwere ike ime ịhapụ gị n'ime olulu dịka ọ hapụrụ Josef n'ime olulu lee otu Josef si baa n'ime olulu ụmụnne ya hụrụ na Josef bụ onye natara iru ọma ebe Chineke nọ ha amaghị ihe Chineke kwadobere nye ezinụlọ ha site n'aka Josef ha wee hazie otu a ga-esi wepụ ndụ Josef kama ịla ndụ ya n'iyi ha tụnye ya n'ime olulu ịtụnye ya n'ime olulu esi n'ebe ahụ kpọrọ ya resi ndị Ishmel gị onye na-ege ntị ọ bụghị n'ihi na eresiri Josef ndị Ishmel bụ otu Josef si wee bụrụ ọgaranya bụrụ onye nke na-achị achị ọbụna n'ala ebe ọ bụ uru nna-achọ ime ka ị mara ọ bụrụ dịri na onye iro emewo ka ịdanye n'ime olulu dị otu a olulu ahụ a ga-abụ ebe ndụ gị ga-akwụsị n'ụbọchị taa tụkwasị Chineke obi n'ihi na Chineke agaghị enye ya ohere ịkpatụ ndụ gị aka ị maara na ohere ahụ eji tụba Josef n'ime olulu dịka anyị na-ekwu bụ nke eji mee ka okporo ụzọ ya n'ala Ijipt bụrụ nke ghere oghe ọ bụrụ na ị chọrọ ịmata ihe dị otu a gụọ akwụkwọ jenesis isi ohu na iri na asaa bido n'amaokwu nke ohu ruo n'amaokwu nke ohu na itoolu ma ọ bụrụ na anyị gaa n'akwụkwọ ndị galecia isi anọ bido n'amaokwu nke mbụ ruo na nke ise lee anya gụọ amaokwu nke anọ ka anyị gụọ ya dịka esi depụta ya n'akwụkwọ nsọ ọ sị ma mgbe oge ahụ zuru Chineke zipụtara ọkpara ya onye a mụrụ site na nwaanyị onye a mụrụ n'okpuru iwu mgbe oge ahụ ruru ekwewo nkwa ịmụrụ ụwa onye nzọpụta onye ga-anapụta ha na nramahụ ha niile dịka ọ dịrị mụ na gị n'ụbọchị taa ma ndị Galeshia isi anọ amaokwu nke anọ na-eme ka anyị mara sị na nke a emezughị ruekwa mgbe oge ahụ ruru ya mere ihe niile nke na-eme na ndụ gị n'ụbọchị taa bụ nke na-eme mgbe oge ya ruru n'otu aka ahụ ọ dị ngọzi ahụ ọ dị ihe ọma ahụ nke chineke dọrọ na-eche gị mgbe oge ya ruru ngwa ngwa oge ya ruru ị ga-ahụ na ihe ndị a ga-abụ ihe ndị nke ga-alụpụta ezi ihe n'ime ndụ gị ka anyị letụ anya n'akwụkwọ abụọma isi narị na anọ bido n'amaokwu nke ohu na anọ ruo n'amaokwu nke ohu na asatọ ma ebe m chọrọ ka anyị gbata ụkwụ bụ n'amaokwu nke ohu na asaa akwụkwọ abụọma isi narị na anọ amaokwu nke ohu na asaa ọ na-asị otu a ha niile na-ele anya gị inye ha ihe oriri ha na mgbe ya gị onye na-ege ntị ihe niile kere eke ọ bụ n'aka Chineke ka onye ọbụla na-esi eweta ihe oriri ọ dịkwanụ onye Chineke na-anaghị enye ihe oriri na mgbe ya ya mere mgbe ọ dị gị ka na-egbu oge ịza ekpere gị mgbe ọ dị gị ka na-egbu oge ime ọchịchọ nke obi gị ejụọla onwe gị oge ahụ o ruola n'ihi na oge ahụ rue jehova ga-emezu ihe ahụ nke o n'obi gbasara gị ọ dịghị ihe ọ bụla nke bụ ezi ihe nke chineke ga-agọnarị gị ọ bụ ya kpatara ị ga-eji ghara ịda mba ọ dịghị mgba oge e gburu za ekpere gị na ịgọnarị gị ihe nke ị kwesịrị inweta bụ otu n'ezie mgbe ị na-eche na a na-egbu oge mgbe ahụ ka chineke ji na-ahazi ụzọ gị ime ka ihe gara gị nke ọma gee ntị matakwa na mgbe ọ na-adị ka ihe na-agara anyị nke ọma nke a na-ahazighị ahazi site n'aka Chineke nke a na-eweta ọdịda nke ị na-ada dakọrọ aja ma m na-asị nke a a ga-abụ oke gị n'ụbọchị taa lee Abraham ime ngwa ngwa Ishmel bata n'ụlọ ya dịka nwa ma gụọ akwụkwọ Jenesis ka ịhụ na Ishmel batara na ụlọ Abraham adịghị mgbe ọ hụrụ Abraham ọhụ ọma nramahụ so ya ya mere gị onye na-ege ntị nwee ntụkwasị obi ebe Chineke nọ n'ime afọ a n'ụbọchị ndị a nwee ntụkwasị obi ebe Chineke nọ mgbe ị na atụ onwe gị ụta bụ mgbe ị mere ihe na-ekwesị ekwesị mgbe ihere na-eme gị bụ mgbe ike onwe gị gwụrụ gị ma amara nke Chineke na-ekpuchi na-anapụta mụ na gị na nramahụ ndị a ihe ọma niile kwanụ ma ọ bụ ihe nke anyị na-akpọ ọganiru n'elu ụwa nke a bụ nke ndị nwere ntachi obi na ogologo ntachi obi na-achọta ndị ọ dịghị mgbe na ndụ gbara ha ferefere ọ dị okwu m chọrọ ka anyị were mechie isiokwu nke ụbọchị taa gịnị bụ okwu ndụmọdụ a onye ọ bụla pụrụ ịda mba nke ahụ bụ ihe nke na-agbara ụwa mfe ime ma ihe ndị nke kachasị mkpa bụ onye ahụ nke hụworo ihe rue n'oge ahụ nke ihe niile kụsasịworo n'ụzọ ya nke ọ bụ ya sị ana m etinyekwa aka n'ebe a ọzọ onye ọbụla sị ya nwa m nwanne m enyi m ịgbalịala ime na ihe nwere ike ime ụta adịkwa gị a na-asị na mgbe ahụ bụ mgbe a na-amata onye nwere ntachi obi onye nwere ikike onye nwere ọnụnụ ọkụ n'obi ịchọta ihe nke ọ na-achọ bụ onye ahụ ọ bụ n'elu ihe ndị a niile ya ejidesie onwe ya aka ike ma nweta ihe nke ọ na-achọ ana m asị n'ụbọchị taa biko tụkwasị Chineke obi ekwela ka ihe ọ ọnọdụ ọ ịma mgba nke onye iro napụ gị inweta mkpebi nke chineke kpebiworo si na ọ bụ nke a bụ nke bụ oke gị n'ụbọchị ndị a ya gazie chineke ọma na-ege ntị chekụta n'ọbụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ajụjụ nke ị chọrọ ịjụ anyị maọbụ na ọ ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ kọrọ na ekwentị na 0706 3637 224 7224 ezi enyi m ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at yaho com at yaho com ka anyị chekwutara gị na onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ ma ugbu a n'ọnwayọ mgbe anyị ga-enye gị abụ ọma nke ga-ewuli mmụọ gị ndendonanare ndahundu zake ndị maha ndendonanare ndahundu ha n'akwụkwọ nsọ nsọ ihe ndị ọ na-eme ndị ahụ n'ụzọ ihe atụ Igbo Igbo ụwa nwa ọrụ ọma na-ege ntị ka anyị gbalịa lezie anya ka anyị ghara ịda unu emeela ndị Seventh Day Adventist Church Choir ọvọmama asaa na-echekwutara anyị na anyị kwesịrị ijijesi Chineke ike ara ekpere anyị bụ ka ịhụnanya na amara Chineke bara n'ụba n'aha Jizọs amen ezi enyi m n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ Queen Grace Okechukwu ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche gee ma ta ngọzi dị n'ime ya ekele dịrị chineke onye nyere ndị ya ndụ n'ụbọchị taa ụmụnne m ndị enyi jizọs ndị chineke hụrụ n'anya oge awa ahụ erula mgbe anyị ji anụ okwu ndụmọdụ site n'eluigwe isiokwu anyị na-aga ịnụ na nkenke n'oge awa bụ isiokwu nke dịka ajụjụ a jụrụ sị gịnị ka chineke chọrọ n'oge a gịnị ka chineke chọrọ n'oge chineke pụrụ ime ihe niile onye ji okwu ọnụ ka eluigwe n'ụwa ndị gị na-asọpụrụ gị na-akwanyere gị n'ihi na ọ dịghị iche dị ka gị anyị na-arịọ ka ị mee ka anyị mata n'ezie ihe ị chọrọ n'aka ndị dị ndụ n'oge awa ọbụna dị ka anyị na-esite n'ọnụ m na-agọzi ndị gị arịọ m ka ị gbajuo m n'ime gị ntị ọbụla nke na-anụ m ebe ọbụla anọ nọ na-anụ olu m onye nwe m mee ka okwu gị bụrụ ọgwụgwọ ọsọ nye mkpụrụ obi mmadụ niile arịọ m nwere olileanya na ị ga-eme karịa ka m rịọ n'aha nwa gị bụ jizọs kraịst amen dịka m jụrụ ya dịka ajụjụ si ọ bụ gịnị ka chineke chọrọ n'oge a anyị maara na oge anyị nọ n'ime ya taa bụ oge na-adịghị ma oge ọjọọ gịnị ka chineke chọrọ n'oge a soro m gaa n'akwụkwọ ihe mere nke abụọ amaokwu nke anọ ana m agụ isi asaa amaokwu nke iri na anọ ebe ahụ si otu a ọ bụrụ na ndị mbụ ndị akpọkwasịrị aha m ewedo onwe ha n'ala kpee ekpere chọọ iru m si n'ụzọ ọjọọ ha niile laghachi mụ onwe m ga-esikwa n'eluigwe nụrụ gbaghara ha mee ha mee ka ala ha dịrị ndụ ọ bụ gịnị ka chineke na-achọ n'aka ndị ya n'oge a ihe ọjọọ bara ụba ebe niile mmehie bara ụba n'oge awa anaghị amakwa ihe dị iche n'etiti ndị nke kraịst na ndị abụghị ndị nke kraịst ya mere ọchịchị obi chineke ji bụrụ na ndị ya ga-achọ iru ya na ndị ya ndị akpọkwasịrị aha ya gị onye nke kraịst akpọkwasịgwugo aha kraịst gị onye nna onye nne ụmụ okorobịa ndị nke kraịst anyị niile akpọkwasịrị anya aha kraịst ebe ọ bụ na anyị nwere iru ọma ịbụ ndị akpọkwasịrị aha kraịst ọ bụkwa gịnị ka onye anyị na-eso ụzọ chọrọ n'aka anyị ọ ọ bụrụ na ndị ọ bụrụ na ndị m ga-ewedo onwe ha n'ala kpee ekpere chọọ iru ya si n'ụzọ ọjọọ ha niile laghachi na ya onwe ya ga-esikwa n'eluigwe nụrụ gbaghara ha mmehie ha mee ka ala anyị dịrị ndụ n'ihi na ọ maara ihe niile ọ maara na ala anyị adịghị mma ọ maara ahụhụ ụmụ ya niile ọ maara na ọ dịkwa anyị n'aka n'ihi na a sị na akwụjọọnụ nke mbụ isi ise nke anọ mere ka anyị mara na mmadụ niile bụ ndị o nyere ike ịbụ ụmụ ya anyị nwere ike ime ka ala anyị dịkwa mma ọzọ aza eme ka anyị mara aza isi iri ise na ise ọ bụrụ na ị amaokwu nke isii ruo na nke asaa ọ na-akpọkwa menaga oku ka anyị bịa chọọ ya mgbe anyị ga-achọta ya ka anyị were obi anyị niile chọọ ya n'ihi na ọ dịghị ihe anyị pụrụ ime n'aka anyị chọọnụ Jehova mgbe a ga-achọta ya kpọkuo enyi ya mgbe ọ nọ nso onye na-emebi iwu ya rapụ ụzọ ya onye na-eme ajọ ihe ya rapụ echiche ya niile ya laghachikwutekwa jehova ọ ga-enwekwa obi ebere na arụ ya anyị na-ekpere chineke na-egbugbere ọnụ ọ sị ndị m chọọnụ m mgbe a ga-achọta m ọ bụrụ na ị na-eme ajọ ihe a mụrụ anyị n'ime mmehie a tụrụ ime anyị n'ime mmehie ọtụtụ mgbe ka ndị na-eso ụzọ kraịst na-aba n'ọnwụnwa nke mmehie jehova sị ma anyị laghachikwute ya na nweda onwe onye n'ala ka anyị kpee ekpere chọọ iru ya si n'ụzọ ọjọọ anyị niile laghachi ọ dịkwa na njikere ịnụrụ olu anyị ọ dị na njikere ịgbaghara anyị mmehie ọ dị na njikere ime ka ala anyị dị ndụ ọzọ akwaza isi iri ise na itoolu amaokwu nke abụọ mere ka anyị mara otu mkpụrụ ihe nke na-akpa oke n'etiti mmadụ na Chineke ọ mmehie akpa nwoke n'etiti anyị na Chineke o mere ka anyị mara na aka ya abụọ adịghị mkpụmkpụ ịzọpụta anyị ọbụna dị ntị ya adịghị anụ ịnụrụ arịrị anyị mana ọ na-ewute ya na mmadụ o kere eke na-aga ije n'ụzọ nke aka ya anyị niile meghewe anyị adịghị erukwu otuto nke chineke ọ sị na ọ bụrụ na anyị ga-eweda onwe anyị n'ala mmehie na-ebute mpako mmehie na-ebute mfuli elu mmehie na-ebute amaghị onye chineke bụ mana ọ bụrụ na mwute n'ụzọ ọjọọ anyị niile adị anyị alaghachikwute ya chọọ iru ya site n'ekpere mmehie adịghị ekwukwa ka ụmụ chineke chọọ chineke site n'ekpere ọ bụrụ na anyị chọọ ya site n'ekpere si n'ụzọ ọjọọ anyị niile laghachi ikikere nke mgbaghara dị n'aka ya ọ sị na ya ga-anụrụ olu anyị ọ bụghị naanị nụrụ olu anyị na ya ga-agbaghara anyị ole gị ohere ọma dị otu a ọ bụghị naanị na ọ ga-agbaghara anyị ọ gaghị ekwe ka anyị nọgide na ahụhụ gawa o kwere anyị nkwa na ala anyị dị otu a dị ka ọ nwụrụ anwụ na a ga-eme ka ọ dịkwa ndụ ọzọ ka anyị chọọ iru ya site n'ekpere akwụkwọ ndị hibru isi iri na otu amaokwu nke isii mere ya edo anyị anya na ọ dịghị ihe anyị pụrụ ịchọta n'aka chineke ma ọ bụrụ na anyị achọghị ya site n'okwukwe ọ dịghị ihe ọ ga-emere anyị ma ọ bụrụ na anyị arịọghị ya arịrịọ site n'ekpere nwere okwukwe mgbe anyị na-eme otu a ikikere dị n'ekpere ga-ata obodo anyị na-agbụ obodo anyị nwụrụ anwụ obodo anyị nọ n'ọnwụ ya mere chineke nke maara ọnọdụ obodo a karịa ka mụ na gị mara ya si ka ndị ya chọọ iru ya ka ya e were amara wetara anyị ọgwụgwọ nsọ n'ala anyị ka ala anyị dịkwa ndụ ọzọ ọ bụrụ na isoro m gaa na akwụkwọ olu ndị ozi isi iri na abụọ ịgụ ebe ha anyị maara nke ọma na otu nwanna ekere akpụ n'ụlọ mkpọrọ bụ Pita na ọ dị ihe chineke chọrọ n'aka nzukọ n'oge ahụ nzukọ kwekọrọ ọnụ na-ekpe ekpere n'isi Pita naanị ekpere ekpere na mwedo onwe onye n'ala naanị ekpere ekpere site n'okwukwe ka chineke jiri mee ka atọghapụ pita n'ụlọ mkpọrọ ebumnobi ndị iro emekwa gị n'isi pita atụmatụ ndị iro niile emekwa gị n'isi pita chineke dị na njikere ịgwa ala anyị chineke dị na njikere inye anyị ọgwụgwọ nsọ ọ bụrụ na ndị m ndị m kpọkwasịworo aha m ga-achọ iru m kpee ekpere site na mweda onwe onye n'ala chọọ iru m chọsie m ike echefukwala na obi etiwara etiwa na nke egwepịara egwepịa akwụkwọ nsọ mere ka anyị mara na jehova adịghị eleda ya anya ọnọdụ ọjọọ ọbụla nke anyị chọtara onwe anyị n'obodo a atụla egwu atụla egwu gị onye kristian ọdịmma nke obodo anyị dị mena gị n'aka atụla egwu ka anyị na mweda n'ala chọọ iru chineke ọ ga-enye anyị ọgwụgwọ nsọ nke ga-abara anyị niile uru mgbe anyị na-eme otu a amara ya ga-abara anyị ụba n'ezinụlọ anyị bara anyị ụba na nzukọ bara anyị ụba n'ebe niile anyị nọ ka ọ dịrị na gị na mma n'aha jizọs kraịst bụ onye nwanyị anyị ị ma na chineke chọrọ ka anyị nye ya otuto nsọpụrụ ọjịja mma n'ofufe n'ime ndụ anyị ma na-arịọ gị ọma na-ege ntị ka anyị gbalịa nye chineke ihe ọ chọrọ ngọzi ga-abụrụ nke anyị n'aha jizọs amen ezi nwa chineke ọma na-ege ntị ohere ọma aka anyị ji na-ekele onye mgbasa ozi queen grace okechukwu ara ekpere anyị bụ ka amara chineke ịhụnanya ya bara gị n'ezinụlọ gị ụba n'aha jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo